chineke udo nke chineke nke chasị udo niile dechasịara ụnụ n'ihi jizọs kraịst bụ onye nwe emem abụ m ezi nwanne ụnụ nwoke obichukwu tony eberechukwu ọma nke a na-abịara ụnụ site na ụlọ ndị Life World Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke Afrịka gbara gburugburu site na ngalaba naijiria nke wuru na Ologoru n'ime Ibadan nke dị Oyo Steeti, n'ịga n'elu na ihe mmụta anyị, anyị ga-enwe ya site na akwụkwọ Oziọma nke Mak site na isi nke iri wee gụọ mago na amaokwu nke iri ise na abụọ Mark chapter 10 just verse 52 na nchịkọta okwu anyị ọzọ Mark chapter 10 na amaokwu nke iri ise na abụọ jizọs wee sị ya laba okwukwe gị azọpụtagwu gị ngwa ngwa ewee mee ka ọ hụ ụzọ o wee na-eso ya n'ụzọ amen ka chineke gọzie okwu ya n'ime anyị n'oge dị ugbu a ka okwu nke a wetara anyị ihe wetara anyị mgbanwe wetara anyị ngọzi wetara anyị amamihe site n'ime chineke ka mgbe n'ikpeazụ ka mbụ ndị nke a na nke ọma n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem ihe a ga-eji mere isiokwu n'ụbọchị nke taa ma n'isi ibe nke anyị gụrụ bụ onye ọhụụ onye ọhụrụ na-ịga n'iru na mmụta anyị nke a site akụkọ nwa nwoke timaos bụ Batimiọs onye nke kpuru esi nọ n'okporo ụzọ na-ayọ ayịyọ anyị mara na o nwere mkpebi n'ime obi ya onye nwekwa n'ezi uche na-enwe mkpebi o kpebie sị na ohere nke a nke jizọs ji agata na ndụ ya agaghị ala n'iyi dịka ị na-anụ okwu nke chineke n'oge dị ugbu a ihe a bụ ohere nke gị eji ji anara gị nke ọma n'ihi na onye bịakwute enye ka ya azọpụta a na okwu nke a bụ okwu redio ma okwu nke ọzọ kama ihe a bụ ohere mmadụ nwere iji wee zute jizọs nwoke a ịlụfụkahana ohere o wee sị wetie mkpu n'oke unu ọbụla dị mgbe ndị mmadụ na-asị ha mechie ọnụ enyezina mkpọtụ enyezina e, mkpọtụ nke ịdịsọbụ ndị ọzọ o wee tizie mkpu n'oke unu ka o mezie ndị anyị na chineke wee mere ebere owee wee bụrụ onye nwere mgbapụta n'ile anya mgbe akpọrọ ya oku ọ zolie n'ike gafusie akwa mkpa akwa ayịyọ akwa nke na-ewetara nkọcha mgbe gara aga ọ uwe ndị a niile chifuo ha zụlite bịakwute jizọs jizọs wee jụọ gịnị ka ya e gị o wesịa ya na ya chọrọ ka ya hụ ụzọ mgbe okwukwa ihe ndị anyị jizọs mara na ọnụ ha na onye ka ọ bụrụ ọ chọrọ ịhụ ụzọ ma jizọs ji ya gịnị ka emere gị mgbe o kwuru ihe jizọs wee sị ya gịnị chọrọ ka emere gị na vas 51 o kwesịghị ka emee ka ahụ zụra bonai ụkpọrọ ya iji gosi na ya ekwetago na-ebu onye nwe m na onye nzọpụta m i na jizọs bụ onye nwe gị na onye nzọpụta gị edogwu afa gị na akwụkwọ nke ndụ onye dị ka ị na-akpọ jizọs ya jizọs a bụ nwa nke chineke jizọs a bụ onye nzọpụta jizọs a bụ onye sọsọ ya bịara dị. iji wee gbapụta mmadụ na nje na-abụrụ so naanị ya ji onwe ya chụọ àjà na obe nke kalvarị ị nabatagwo jizọs nke a na ndụ gị jizọs wee sị ya ọ sị ya laba okwukwe gị azọpụtagwo gị ebe okwukwe gị dị nwanne nwoke na nwanne nwaanyị onye nke na-anụ olu n'ogode ugbu a okwukwe gị ọ dị ebe ọ sị na okwukwe gị azọpụtagwo gị n'ihi na nwoke a laa mgbe ọ sị ya na okwukwe gị azọpụtagwo e wee mee ka ọ hụ ụzọ ngwa ngwa o wee ya n'ụzọ ile anya efena nwoke a bụ onye nke agwụrọ ya gwọchie ọpụrụ uru na-ehichikwana ya mmadụ nke ọ bụ o nweghịkwana mkpagbu ọbụla nke jizieni o nweghịkwana ihe ọbụla nke na-ezi mgbe ọ dọkasịrị um, akwa nke mkpagbu na nke ayụyọ o akwa nke ọzọ ihe mgbanwe adịgo na ndụ ya ọ bụ na jizọs sụchaa agha dịka akwa ị ga-enwe mgbanwe na ndụ gị ọ si bịakwute nye m ndị eboro ibu dị arụ uwe na-asị ọ bụ ndị na mmehie gị adị dịka uju na a ga ya ị ga-adịkwa ọcha karịa snow ihe a bụ nkwa nke o kwere anyị nkwa nke a bụ nke dịrị mụ na gị ikwere a ga-asụcha gị dịka agwa okwukwe wee mee ka o zuo oke n'ihi na a sị na onye ezi omume ga-adị ndụ site n'okwukwe okwukwe nwoke a ji wee n'ime jizọs mere ihe ndị a niile were okwukwe bịaruo nso n'oge ugbu a okwukwe n'ime nwa chineke bụ jizọs kraịst okwukwe n'ime okwu nke chineke okwukwe n'ime ndị na-ejere chineke ozi ihe ndị a niile ka itinye n'ọlụ ị ga-abụ onye nwere ndụ ọhụụ nwoke a nwere ndụ ọhụụ ngwa ngwa o wee nata ebere site n'aka chineke ngwa ngwa o wee nata nzọpụta site n'aka nwa ya jizọs kraịst Ntịrị ka ịmata na isi ụzọ nke chineke bụ nke dịrị gị nke dịrị mụ na gị ọ bụ na azọpụta gị mgbe azọpụtara nwoke a akwụkwọ nsọ mere ka anyị mata o wee zọlie o wee so ya n'ụzọ azọpụta gị so ya ka ị wee na-aga ije site n'ihe nke ya site n'okwu nke ya site n'ikpere ya site na ị na-akpakọrịta ụka ịmụta okwu ya karịsịa ọbụnadị site na Bible study site na ị na-enwe quiet mkpakọrịta ụka nke nna na nwa n'ihi na ihe ndị a bụ ihe dị mkpa mmadụ iji wee na-eso n'ime jizọs ka ị na-emekọrịta ihe ndị a ị ga-ahụkwa ka isi na-eso uso n'ime chineke n'ihi na nwoke a alaghị azụ ọ ka ya laa jekọrọ nne ma nna ọ sịkwa anyị ka ya laa jee tụma mma mma pụrụ iche ma ọ gworibe n'ụzọ na-ekwesịghị ekwesị o wee sonye jizọs ozugbo ozugbo o soro na ndị na-eso ụzọ ya n'ihi na ọ bụrụ na ọ laghachi azụ o nwere ike ihe karịsịrị ịkpụ isi eme ya ọ bụrụ na o so jizọs e nwere ike ọ gaghị enweta ozuzu oke nke pụrụ iche o wee bụrụ onye nwere ndụ ọhụụ o wee bụrụ onye nwere ikikere ọhụụ n'ihi na akwụkwọ nsọ amata na ndị nke na-eso ụzọ jizọs bụ ndị nke nwere ikikere iji wee tipịa iji wee gbutuo iji wee nwekwara ikikere ime ihe nke a ma nke ọzọ ma ịdọpụta ndị ọzọ ndị nọ na mkpa ma ndị nọ n'uru nwoke a wee dị in control of his destiny ihe nke dị n'ihu nke nwoke a bụrụ nke na nweghị eji aka ya wee ike n'ihi na ọ bụrụgo onye nke zuru oke n'ime jisọs nwoke a so na jizọs ọ laghịkwa azụ nwanne m nwoke na nwanne m ebe ọbụla nke nọ na-anụ olu nke chineke n'ogide ugbu a achọrọ nke mata na ọ bụ na jizọs n'ụzọ eburugo onye nwere ndụ ọhụụ eburugo onye nwere mgbanwe na ihe ọhụrụ eburugo onye ga-eguzosi ike iji wee kwukwa n'okwu ọ bịa na mmezu n'ihi na ihe ndị a niile bụ ihe chineke ji wee chọọ ndị nke ya mma ndị nkwere na ya wee na-asị ka isi n'oge ugbu a wee na-asị chineke na ịchọrọ ezi ndụ n'ime jizọs na chọrọ ịbụ onye a mụrụ ọhụụ n'ime chineke mgbe ị kwere na nke a si ya emere gị ebere ịnweta ikere nke a ị ga-abụ onye ga egwudosi ike na okwukwe ọbụla dị na ndụ nke a na ndụ nke gaje ga-ekwanye ala azụ ma ọsọ ngọngọ ka ekpere chineke onye nwaanyị na chineke nke pụrụ ime ihe niile lee ụmụ gị ndị a na ndị oru gị ndị a ndị nke hulatara isi ndị nke nụrụ okwu gị n'oge dị ugbu a ka ebere gị mere ha ka ha bụrụ ndị nke anara nke ọma n'oge dị ugbu a ka ha bụrụ ndị nke a ọzọ ka ha bụrụ ndị nke nwere mgbanwe nke pụrụ iche n'ime ndụ ha ikere nke bụ nwa gị tekwasị ha ka ha bụrụ ndị nke ngọzi gị pụrụ iche ozukwasịrị n'oge dị ugbu a n'aha jizọs onye nwa chineke ka afa ha bụrụ ihe nke edeba akwụkwọ nke ndụ gị nke mgbe ị ga-abịa ịkpọrọ ndị gị ka ha bụrụ ndị nke eketa oke na alaeze gị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem ka anyị na-aga n'iru ịchọ ịmụta karịsịa ka anyị na-enwe n'oge dị ugbu a ma ihe mgbagwoju anya ma ihe ajụjụ ị ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 3. mata na okwu ndị a na abịarụnụ site na Life world Radio Ministry akala nke ndị Baptist Missionary Association nke dị n'Africa gburugburu ka akpere chineke onye nwaanyị dị nsọ onye pụrụ ime ihe niile ekele dịrị gị na ohere nke a nke nyere anyị iji wee nụ okwu gị iji wee mee ka anyị bụrụ ndị nke nwere ndụ ọhụụ n'ime kraịst jizọs n'ihi na n'ime jizọs ka mmadụ yi enwe ndụ nwebiga oke ekele dịrị gị n'ihi na okwu nke a agbanwekwara anyị ọnọdụ n'ihi jizọs kraịst onye nwaanyị amen